ụmụnne m ndewo achọrọ m iji ohere a were kwute ntakịrị okwu ihe gbasara ọrịa ọjọọ nke a obodo china wee bata nke a na-akpọ coronavirus ka a na-akpọkwa covid-19 ọ na-ahụ na na-anụ ihe na-eme gbasara ọrịa n'obodo dị iche iche nke nke obodo china ebe o si n'obodo italy n'obodo spen n'obodo amerịka um, ọrịa na-abawanye karịa dịka esi wee tụwa anya ọ batakwa n'ala anyị na-akpọ naijiria mana ofu ihe a ga-aghọta n'ime ya bụ ugbu a wụrụ oge mgbe a ga-eji were na-asị nke a emekwa nke emeghe onye emere nke a onye emeghe nke a ọ bụ oge mgbe anyị kwesịrị ijikọta onwe anyị ọnụ were okwukwe were so ajọ ọrịa nke a na-ahụbe mbụ ọ bụ ihe mwute na ọtụtụ mmadụ anwụọla n'obodo dị iche iche mana obodo anyị bụ naijiria sọsọ ofu onye ka nwụrụ ofu onye ihe anyị na-aghọta bụ na ọ bụ onye bụbu ọrịa ebu ọrịa ọjọọ mbụ ka ihe anyị kwụrụ ya aka nyere aka wee mee ya nwụọ ya bụ nke izugbo ọ na-anụgo ihe dị iche iche nke ndị gọọmenti na-ekwu ndị nke a na-akpọ NCDC ndị na-eleba anya maka ọrịa dị iche iche na otu a ga-eche eme ka ọ kwụsị ha ka ọ gwara anyị na ihe kwesịrị ka a na-eme mmadụ ịkwụ aka ya ịkwụ n'aka awụ sọsọ ịkwụ aka ọ wụ iwe ncha na-agba ụfụfụ were kwụọ aka mmadụ kwụcha aka ya fesasịa aka ya onye ọwụ na o ji were klin aka ya ọ tụfuo ya ka na-enye aka ịkwụkwọ n'aka awụghị iweta bọket ọ weta efere wee kwega aka n'ime bọket si ịkwụọla aka ọ ga-awụ mmiri na-agba agba ma ọ ịkwụcha aka ya bụsị nwa pọmpụ na-agba agba mmadụ ga-enye gị aka tiri gị aka were gị aka na aka gị ka iwe e kwụchapụ aka gị ka ọ dị ocha mgbe ọbụla nke a na-enye aka ọ na na asị abịagịtara mmadụ nda nnukwu onye gị na mmadụ ga-ekele ya nyetụ ntakịrị eh, eh, ebe ọ ga-anọ ka ọ ga gị nda nnukwu nke a na-enyekwa aka onye gbasara ndị mmadụ ịkpọkọ ala ọnụ a na-eme mitin a na-azụ ahịa a na-ekpe ụka a sịkara ha ka hapụkana ugbu a ka ihe agafecha gafechaa ọ bụ eziokwu na chukwu gọziri anyị n'ala naijiria maka anyị maara otu anyị ga-esi emede ihe a asị na otu osibata emere ka wepụta ala anyị oke ọzọ bụ ekwuola okwu mmadụ nọ n'ụlọ n'ọnụ ụlọ onwe ya ọdị na-ekpe ekpere nwee ike ịkpụ na fon gị na ji mba na-akọrọ onye ọbụla ịma gị na kwuo ọ na-eme gị ihe ga-atụ gị ọchị onye ọbụla ezigbo ọyị gị gị na-akọrọ oge dị ugbu a maka mmadụ nọ n'ụlọ enweghị ọ na-eme na ọrịa nke ya mana ihe nkwa ekwu ihe awụghị ọzọ ọ ihe gbasara ama m otu njibe anyị si eche eche ọ ahịa ahụ ugbu a mmadụ pụta ugbu a sịrịkwa ihe ga-agwọ ya na-agwọ ọrịa anyị bụrụ ụzọ ga ihe dị iche iche riwe ihe dị iche iche ka ga-abịanyekwa anyị nsensị n'ime ahụ anyị anyị ga-enwe ndidi ka njọ ọnwụ oke n'ọnụ dịara ha na ịhọpụtara ọgwụ a ga-anwụ na ihe a ka ha wepụta ya mmadụ echekwawe aka ya ṅụtara ya nwe ihe ga-enye nsewu ọ ugbu a ka akọ dị iche iche ga aga n'ime obodo ya onye ọra jichi obi ike mana nke bụ nkewo nke ka nkewo oge ugbu a nwoge mgbe anyị ga-anụkọta ọnụ ọ na-ahụ na ọrịa emeela enwezi onye ya na na-eche politiks akwụsịla gọọmenti akwụsịla ọgụ akwụsịla mgba akwụsịla ihe a ga-akọwa mmadụ mmadụ mmadụ ka anyị na-atụ egwu jehova chineke ya bụ a ga-ejisi ike hụ na anyị dụkọtara obi anyị ọnụ were were so ihe a bịakwutere anyị anyị amabeghị ka ọ ga-adị na naijiria mana nghọta ihe anyị na-aghọta atụ dịka dịka ekpemọkụ nọ n'ala anyị dịka hit nke a na akpụ hit na ọrịa na anabata ya ọfụma ya ka eji akwa ndị mmadụ ha jisie ike hụ na akpịrị gị atagha gị nkọrọ hụ na mgbe ọbụla ị na-aṅụ mmiri ọkụ kwamgbe kwamgbe ọ na-enye aka hụkwa na ị na-aṅụ mmiri dịka o kwesị maka ọrịa abiz ebe ọ na-ebu ụzọ abịa ọ na-abịa dịka azụzụ ọ dịka ihe ga-eme mmadụ e, n'olu ya n'ime olu ya ọ ga-ebu ụzọ bịa ebe a kpụka bido na-enye nsogbu bifo na-aga n'ime nkankanma mm, ahụ mmadụ ebe mmadụ ji ekwe ya mmadụ na-aṅụ mmiri mgbe ọ na na-aṅụ mmiri dị ọkụ ọ na-enye aka ka o were ọrịa ụgbega n'ime afọ nye nọ anyị n'ime afọ na-ebuli ọrịa ya bụ ịṅụ mmiri dị mkpa n'itinye aka na ihe gbasara ọrịa ma nke ka nke anyị ga-eji n'ike n'ụkọ nọ dịka obodo ruo ofu obi mekwa ihe eji mara ikpere chineke so ọ bụ njọ ọnwụnọ na nke anyị mere chineke agbaghara ya gbara ụwa niile gbaghara anyị onye ọbụla